abịa na ezinụlọ otu a ah. ka uh, nwanne nwanne mmadụ si wee na-eme ka ọ dị ka ọ na eh, uche ya adịghị ya aka isi ọ na-eme ka uche ya ah. ọ pụrụ apụ na esi ba na agbụrụ were abịa ka ọ na-esi ọ mmadụ mere achọ m ịjụpụta ka mma ma okenye ya akọwali <laughs> nso eze eh, <laughs> nwa aja bụ onwe hmm, onye dịkọ isi mgbaka ka ọ na-ekwu isi mgbaka ọ na-asị na-agbụrụ ka ọ na-adị na ma mmadụ na-ọlụgo ah, ọ dị mma hmm. eh, na-esi na-agbụrụ hmm. ọ na-esikwa ọkwa ọrịa ka ọ bụkwa eh, oge ụfọdụ ọ bịa nnọọ bịa nnọọ Eh, otu ọya si anọkọta ofu ọrịa ebido hmm. eh, otu ọrịa si anọkọta ọrụ oge gboo afọ otu tito mmadụ eh. maọbụ onye azaba azaba hmm. maọbụ okpuo isi n'akara aka ọnọkọta nnọọ bịa ọya ka isi mgbakọ ahụ bụ nnọọ ka ahụ ofu ụzọ osi abịa hmm. dịka ọya. a na-akọkwa ya akọ mmadụ na-eme mmadụ a na-akọ mmadụ ala kwamari si mgbaka isi ekopụ nnọọ ya ka ya nwetazi onwe ejibezi ya ejibe ọ na-azọ ka ya pụọ afịa ka ya pụọ afịa ife ọ na-aga onye ara ka ya pụọ afịa ka eje zụọ afịa ọzọ ha na-afịa mana nke ya na-azị agwọtaghị ya mma agwọtaghị ya mma ha bụ na a na-akọkwa ara akọ gwọọ ya ife ọzọ na-ebutekwa ara bụ ihe mmadụ metala onwe ya nwunye mmadụ ya bụ mee nkata omere ọgụlọgba ọgụlọgba ọgụlọgba bụ nkata n'ose ọ bụ na mmadụ eme ihe ọjọọ zoro ezo nwanye mmanụ ife anụkata otu ofu ezigbo sọpụrụ nke mmadụ nke ahụ nke ịtọ nke ọzọ zepụ ife eriri eri mmadụ eji aka ya lite n'ọnya ewelitela ọnwụ ihe ahụ ilie isi ọnya ha gbaka maka onye eke kere ụwa lọ n'isi mmadụ ọ mere ya ụdị eru ka mmiri ụdị eru ka mmiri ọ chọghọ ife emebie ma ya nye nsogbu ịkpa anya ka ọ ya saa ya saa ọ na mmadụ ejijesi afịfịa ma nwa ife na-aba n'anya ma onwe ihe na nkesi ike nke ọjọọ ya koken eh. ha eh. na heroin eh. na nke acha nkịtịsị ụmụnne gasị ọyara kemesi mmadụ ọfe ndị a nwere ike na nke ọ na-ekwu nke ọ hapụ ịbụ afọ n'ala asị na mmadụ mee ọ na-aka o ji jụọ ajụjụ ife na-ewuzi kịta okenye bụ ọbụkwa ọ dịsa ala nọọ ofu ụbọchị nnọọ ịbịa ime mmalite mmemme ya ka njụ anya ka ịkọwa ya ife na-ewuzigịta bụ na ife ọbụla dakwasazị mmadụ bụ mmadụ mere ife ọbụla na na-ekweta na onwe na-anwụ nwezi onye na-ekweta na onwe onye na ọnọkata ife ọ na-eme ebe ọ na-akpata ife osi aghasala ya ma ọ bụ mmadụ na-eme ya ọbụla osi na ji egwu gwọọ ya ara na-enwe ọgwụgwọ ahịa jikọta ebe ebidola anya nwebara ije arasazi ya ezinụlọ nke fọdụ unu amada agwụtana ya ara agbazi onye ọbụla n'isi na ezinụlọ ahụ ebe a na-anụ ahịa ebe na ọ eji ọjịgoro na a na-eji ndị iwu a na-eji ojigoro ọ dị mmanụ ọjịgoro abụghị na ọjị igbo oge oge oge ọjị pụtara ịnụ na ọ jụrụ ajụ ihe mere na ndị igbo na-eji gworo hmm. ndị igbo nwere ọjị enwe gworo gworo azụrụ mgbe ọ bịara abịa ịma hmm. na ndị igbo si na ihe mkpi bụ ebe ụwa hmm. bụ mpi Ah, afọ bịara abịa bịara abịa oh, ma mpịgo bụ abịa onwe ya mgbe ndị igbo na asọ nọ eh, ndị igbo na aka ebe ha maara okirikiri ebe ha bi hmm. a na-ekwu okwu idu idu na ọba idu a na idu idu ọba a na-akọ akụkọ na-eme na mmụọ idu Benin osi nke ọba oduka ejere ebe nwa be mmụọ na-ekwekwa idu idu ha ụlọ ikpeazụ anyị ma na idu idu ọba bini ka anyị na-ekwu maka ya ha ọfọdụkwarị ugwu hausa ya bụ na ọjị gworo bịara mgbe ebidoro mgbe n'oyibo bịa emeghezie ụzọ meghe ụzọ esi eji ugwu hausa ebetatara ya ya bụ na nke anyị maalụ ụfọdụ na-ejikwa ngworo nwa agọzi kịta na onye asịrị na na-ada eji ngoro ụfọdụ ga-eji eme ahụ ala ọjị mana ịchọ ka ka ekpere gị ruo ụlọ ibe ji jụọ ya bụ asị weta ọjị ọ bụrụ na ezigbo okenye nọ ya iweta gworo ọjụ ọ bụghị ọjị igbo ka ọ bụ nọ. ọ bụghị ọjị igbo ka ọ bụ ọ bụghị ọjị igbo negodi anya ihe izi mere na ede jie aga ọjị bụ na hmm. ọ da agbakọ ọjị igbo maka onke ya ụtọ ọgba ofu ya awa nwa ya awa nwoke ya wụta ọgba ịbụọ oji igbo gbara ịbụọ ata abụ ozigbo ọjị ojigbo na-ebido ịtọ baa anyị nọ oji mgbalụ a na-akpa ya ọjị ifiri ifi ọjị ifiri ifi adakị ada ịwụta ọjị ịgọcha ya n'ọnwa awaghị ịtụfu ya n'ezi ozugbo ọjị ụgwọ awụsa ada atụkwasị ya obi nke bụ na ị ga-afụ na-enwechi ite n'ọjị ugo ga-achacha mmemme mm, oji igbo na-acha ka oji ugwu ugo ihe na-enwu geenyewa mm. ibi ya na-enwe na-atụ ya na-agbanye nwa obere inu mm. oji ugo iweta oji ugwu na-acha otu a ọbụna ọbụla imere ọgba ịbụ imere ọgba ifirifi eh, tizielu na na n'okpuru na ala igbo a na acha acha ka ncha ncha mma mana ọ bụghị ọ bụghị na abụghị ok biko o nwere mbọchị ịkọwa maka apịa ịnọ a na-azụ n'ala Igbo agwatara m ya mana ife nchọzọ ịghọta na ya bụ na Igbo niile anọkọrọ ọnụ wee sị na apịa niile a ga na-azụ ụgbọ ka ka esi wee bido keke ka wee bido na mpụta ewee zụba dị apịa azụ seke azụ onye zụọ afọ sụọ nkwọ ịghọta bikọta ama m na ebe ọ bụla adụburu afịa jee gọọmenti oyibo asị na afịa bụ afịfe bụ otu a kedu ka ndị otu wee nye afịa na wee na-azụ ndị ya wee ife men bụ na ebe isi ahụ ebido bụ eri onwe and goto aswe gota debe ibo bido. melon jam abanye no ọ a na-agụri oge na na na nọ ka o wee wee nta wee nta mmụọ ozugasị n'ụzọ mmụọ n'ụzọ n'ụzọ emego na na ndị gboo nwe kasị akọwaba ihe mgbagwoju ha anya etinye n'akụkọ tinyere akụkọ lụọ hmm. ya ndị oyibo na-agbụ ya mis hmm. etinye na akụkọ wee nye ife ha chọrọ hmm. ndị oyibo ndị gboo amakewe ha abịa ede nke ha na-agụ mana ha nwere uche mmiri emi okwu na nna igbo niile mere njem ndị bie na-etie ka ọ nata njem ahụ were ya abalị nọ mgbe ọ natara na-akụta otu wee iji edumọdụ jere wee kọọ ụdị mmụọ onye n'ọfụ n'ụzọ hmm. na mmụọ nke bụ zute bekee nke ọzọ bụ oyi ka afọ ka ọzọ bụ nkwọ hmm. mmụọ onye na-ahụ zute n'ụzọ ka nke e m ji wee mee achị nnọọ enwe ọrịa bụ na n'ilo n'obodo ọbụla acha ha na-abụkarị n'ebe mmụọ dị ka ọ na-adị ebe arụsị ha dị hmm. ebe acha ha na-adịba iru n'obodo ọbụla ọzi ma ha alụ ọfụ ọ achagbuo ebe ọ na-adịba n'okwu arụsị ebe apịa da ihe nkịtị ọ ya na mgbe m na-ekwu nkọwa ihe mbụ mgbe anyị na-ebido bụ na apịa alapụla apịa na apịa nọ na akọwa dị ife bụ ihe apịa na-enye apịa bụ mmụọ ndị gboo kwenyekwa mm. <laughs> na ndị mmụọ na-abịa afịa nyara afịa bụ o miri emi abalị afọ achọrọ nna igbo achọ na ndị mmụọ zụgasị n'ụzọ ka ọ bara afọ ahụ batara ajụjụ ọkọ ụdị mmụọ na-afụ ewere wee baa abalị afọ jere ije afọ na mmụọ ya n'ọfụ n'ụzọ ọnya bụ eke ọrịa ngwọ ndị igbo si na na ewu amụnyere ndị ekwe na ndị ịgba eh. ndị ekwe atalụghị ewu ahụ ndị gbatara tara ya aka nke ịkọwara m ihe bụ ododo ikiri ikiri ka na-enye omume ekiri ododo ejije na egwu ọ dị mma ododo bụ bụ akwa mmemme hmm, ofu oge n'otu esi eji akwa ọcha edozi ebe n'igbe ozu kịta ebe n'ebe dị ozu dị mkpa ma ozu nne nwaanyị hmm. obie ewere akwa wee mmachi arụ aja niile oge ụfọdụ etinye ya akwa akwa na-acha eji egosi ozu ozu nwụrụ nke ndị fara na ga eyibe inye ọcha ọcha amakọta ha na-abụ ọnụ wee machie ime ebe enibere ozu ahụ n'ụlọ wee mee arụ aja wee maa mma nke ahụ nke eji eme nketa ọ na-adịba ọcha ọcha mana ọ n'oge gboo a na-ejiwe akwa mmemme dozicha ebe niile ahụ ọ machacha mma e, e, adọba ozu Ebuluzi ya na-apụ a ga-egosi na nkiri nkiri ka na-ekiri ododo Ebuluzi ozu na-apụ ada ebunye a na-akwa ha apụ hmm. mgbe anyị eburu ozu pụọ akwa ha atọsịkwa onye ọzọ ya maka mgbe ọzọkwa onye ọzọ ya ọ bụrụ onye ya ebuzi ozu ebukola ododo ndị Naịjirịa ododo wu akwa mmemme na-eso aji edodozi ebe a na-eribe ozu n'oge gboo eh. onye eh, eh, anaobi mmadụ ebe nna ya nọ onye ha ya n'obi ebe ahụ o were ewepụrụ ya ewepụrụ amaghị ya ụdị ọkpara ọdụmma kwuo ya ọzọ onye ụdị ọkpara ewere ha n'obi ya wepụrụ ya ewepụrụ onye ha ebe ahụ o wepụrụ ndị ebe e ya n'obi nweghị unodo ebe ahụ ọtụnụ ihe nwunye ya ma ọ ihe nwanne tara ọdụmma nna ya nyere ya n'obi eh, wee nyepụ ya Eh, onye ujiọkpala eh. oh, mana ebe nna ha bi ebe ha bi ụlọ dị ya one ka ha dị adị nke naanị adị nwoke isii nwoke isii eh, nna ha ọ ka dị ndụ nne ya dị ndụ nna ya dị ndụ ọ kwesịrị ịjụ nna ha ihe mere o ji wee nye ya n'obi gee ntị ọ bụrụ na na nna ha nlereanya fụ na na nke diọkpara ahụ ji ego na ihe dị n'elu ịlụ ụlọ ọzọ ọ ngwa diọkpara ị ya n'ebe a ọsị mm-hmm. mba ya chọrọ ịpụ apụ ka ọ na afọ afọ na be ya ah, nke ahụ ọ naghị ọ chọrọ ibi n'obi ah, ọ chọrọ ọ chọọ ibi n'obi ah, onye nye ya n'ebe ọzọ emere ọtụ n'ọnụ na ya ji aka wee mee otu afọ nwoke mmadụ nwoke ga-eji aka wee kee ihe otu si wee chọọ isi wee kee ọzụ n'ọchọ ka nwa ya jediri n'ebe ọzọ ọ bụrụ na nna ya kabiri na bie ọ bụrụ na nwa ya chọrọ ịlụ ụlọ ọfụ nna ya fụ na efe adịrọ ebe a wee sị agide elu n'ebe ma ọ bụ n'ọnwa ife mana ọ jụrụ nna ya ihe merụ na achọ m ibebe ka ihe nna ya ngwa iji chọkọ pụọ apụọ ọ sị na nna ya na-ebe aha nna nna ya nyere ya n'obi ka nna nna ya nye nna ya nna ya nyere ya nna mụtara ya nyere ya n'obi mana ufu mkpụrụ na-adụ ọfịa dị ebe ahụ onwe ihe ha lụrụ ebe ahụ ọ bụrụ na nwere ihe ọ mee kama na ndị ọkpara kwesịrị ibi n'ụlọ Ibi. Ibi. ibinyelụ nna ya n'ụlọ ka nna ya pụọ ka ọ nọchie mana ọ na diọkpara dapụ obi diọkpara nwere ikike ịpụ mana akpa ya akpa ya na ọ bụrụ na ọ chọghị ịpụ chebezienụ mgbe nna ha nwụọ ọ bụrụ na nna ha nwụọ ọ chọrọ ịnọ n'ụlọ anyị achụpụzi diọkpara achụpụ n'ụlọ Hmm. mana ọ ga-enwere ndidi nna ha nwụọ mgbe ọbụla ọ nwego ndidi ọ chọghị ekwu ebe ahụ n'ọrụ nke na n'osisi ọkpara ya na-apụba apụba ọkpara ya nwekwa ihe ọjọọ na-eme abụghị hmm, ihe anyị echerela okwu ọ bụrụ na achọghị ịpụ nọdụ eh, nke anya ọ na <laughs> ndị Igbo eh, toro elu si na okene nọdụ n'ọfịa hmm. nke nwunye adịghị enwe mpi Okay. Ndị ọkpara anyị nwere taa ga nyekwa na nna ha anwụọ otu ọ na nna ha nọ ndụ nna ha nwere ike kwuo na ọmụ nke iji ebe njelu ịjụ ịnọdụ nke ya na m apụọ ọ bụ na ọ pụọ bụ nna ha diọkpara na ike isi na anya ebe enyi onye je njem mm. na ibi n'obi achọ ibi n'obi oyi ebi ebe a ọnya nwere ezigbo mmadụ mana na ụfọdụ oge nwere ife esemokwu na njikwa nna ha nna ojike nwee ha akọwa gị n'ọnụ ofu onye ha anọ n'ili olu onye nke ọzọ mm. wee mara ebe esi wee leba mm. ajụjụ m dị ụtọ n'otu a ihe gbasatala ịgba ọdụ ọsọ ụmụ nwaanyị na-agba ọdụ one two ịgba ọdụ ọ ihe ndị ụka ka ihe ndị omenala three gịnị bụ ịgba ọdụ oke ya chọrọ m ka ị kọwara m ya ọ gbajukwa adọlụ nke mbụ ọsọ ụmụ nwaanyị na-agbụ ọdụ nke mbụ bụ e, e, ọdụ hmm. e, ọsọ ụmụ nwaanyị na-agbụ ya hmm. ọsọ ụmụ nwaanyị na-agba ọdụ hmm. ịgba ọdụ abụrụ iweta ọdụ bụ n'aka ụmụ nwoke na-agba ọdụ n'aka maka na ị na-aha na-agbawe ọ na-adọ ọcha agbanye ha ji egosi nze okenye chiri echichi mana ọ ọdụ ka a na-agba ya nke ụmụ anyị na-agba a na-echi ya echi ha na-echi ya echi a na-enwe otu ọdụ ụmụ nwaanyị na-echibie fọkana ofe orimiri nke ọzọ na akụ asaba hmm. a na-enwekwa ya na hmm. bụ nọọsụ ụmụ na-agba ọdụ otu esi agba ya hmm. mana ihe bụ ọdụ ahụ n'ezie enyi kesi ebete ya n'ọkike nke nnukwu a na-afụ afụ nke na-ebughị hmm. hmm. ọgụ ụfọdụ ebepụta ya abụzi ya n'ụkwụ ụmụ nwaanyị na-agbakarị ya n'ụkwụ bụkwa nwoke na-agbakwa ya na nwoke mgbe ya n'aka ọ na-achawa ọchawa ihe ahụ eze enyi nke nwoke ọdụ ka ọ bụkwa mana ada akpụ ya ịgba ọdụ okeke nwaanyị dị ndị njọ hmm. ndị Igbo sikwa na nwoke na-aza otenkwụ na ọ da-aza oteofe abụ mhm. na <laughs> nwoke gbalịa ada akpụ ya ọdụ hmm. ọ nwaanyị na-agba ọdụ ọdụ ahụ bụ otu ka ọ bụ ya wepụta n'ọdụ egbe n'ụkwụ mba hmm. ihe eje debe gị mee ha na-eme tie ya <laughs> ajọ nke bụ abụ ọ ezigbo omenala ka ọ bụ hmm, na ndị ụka a na-eme ya o si n'obodo a na-ekwu maka ya hmm. o nwere ndị nke ha ndị ụka ahịa emenwu nọọ bụrụ onye ụka bụrụ onye obodo ahịa aga m anaba nsị na ndị ụka dị adagba ọdụ o nwere ndị nke obodo ha apịta ya apịta wepụta ihe dị anya dị n'ime ya hmm. ọkọ ka ọ maa mma otu esi echi ọzọ ọzọ ụfọdụ ga-asị na ichi ọzọ ihe ndọba na ama nchichilata ọzọ mana ọnwa ọzọ obodo na-ekwu maka mana ụlụ ma ọzọ na ọnwụ ya ewepụta enwe ha na-ewepụ n'ugolọma wee lie anụ ya erie na-abụkwa agaghị m anọdebe asị na ịgba ọdụ abụrụ ezigbo omenala hmm. nọọ na nke a ga-emezi ndị ọ na-eme nke ha mezie ya memie ya ememie nke ọjọọ ya hmm. nke na ndị ụka ga-ayaghị menwezi ihe dị na ya hmm. eh, na nwere nwere nke ha dị mma nwere ndị nke ha aya ekwe menwe ihe dị n'ime ya na-emejọghị eh, nke ịtọ si gịnị bụ ịgba ọdụ ka nkọwara ihe ịgba ọdụ bụ bụ ichi echichi ụmụ anyị ụfọdụ na-echi abanye n'otu ọdụ ọnọdụ ka nze ụmụ nwaanyị na e na-enwe ihe dịka etinye e otu akọrọ ekwere ịghọta nwanyị gbọrọ ọdụ echizugo bụrụ okenye nwaanyị nwee ihe nwaanyị agbara na-enwe ọnụ ruo ọnụ okwu n'ebe ụmụ nwanyị nọ na ndị nwere ego ịma hmm. e na ọzọ bịa zuo igbo ọnụ mana ọdụ ezughị igbo ọnụ onwe ndị amadịghị igbo ọdụ ndị na-abịa ọnụkwute ihe mmemme ihe ọgaranya ka ọ bụ nnukwu ihe na ọ bụrụ eh, na eh, eh, mm. ha eme ya n'ụzọ ziri ezi onye ụka nwere ike isofa na oluzie ha nso ha gwaghị ihe ndị ọ na-eme nwe mana ọ bụrụ na nke obodo ụka baga ọfụma ha gwachaghị ihe ndị agha n'ime ya onye ụka ya eme nwe ya ilu a na-asị onye a na-achụ efi na-akpọ oku ọ bụrụ na o jighị ọgbụ ya na o ji ọdụ ya na o ji ọgwụ ya akpọrọ m ihe ilu apụta biko ka ịkọwara m ya a sị na ọnya na-achụ ife na akpụkọ na na ndị Igbo si oke si atụghị na akụzi akụzi bụ na ọnya na-achụ efi na akpụkọ ọ mm. jiri mm. ọgwụ efi mana ọchị ọgbụrụ efi efi dọbie mm. ụmụnna ọ ga-egbuo ahụ ọ ga na-emekọ ife ọnụ E, ọkụ ọkụ bịa ịgba ụlọ itinye mkpu ndị mmadụ agba aka menyụọ ọkụ Ọbịa ụlọ ọgbaghị ya agba echi na onye ọbụla ezukọ alụchielu gị ụlọ afọ gbaa ọtọ lụchie ga mata akpata mmasị ma aka nye ozugbo ụlọ akwụlụkwa ọbịa na-efighị ntọpi iti ha na mkpu nwụ na-apụta achụgba efi afọ a na-achụzi ha na-agba efi a na-agbara ha ma na-achụ ya onye ma ọ gụbara ihe n'ụzọ si na onye fie ntọbi. kamaefum ga-agbara aba amabiri m ya ọdụ abara na-achụzi ọdụ. okeleke okeleke onye okeleke onye okeleke a na-achụ onye na-akpa okeleke ọ bụrụ na okeleke wee ji elu ya iji wee mụ ife na ọ na-enwu di ya na obodo ndị agwọ n'aka nwudo agwọ kpọọ agwa oku mee akịkịkịkịkị mmekọ na-eme kịkịkị agwa anụ nke nke ihe ọ dị a na-akpọ na Naịjirịa abịa ọbụgide rute nso ọmee akwụkwọ ikwikwii were ọgwụ fee agwọ na anya agwọ ebube ọchịrị agwọ ahịa n'aka nakwa O onwe ndị na-eji ọgwụ agwọ nwekwa ndị na maalụ ka esi eri eriri oh. eriri bụ ewere anụ ọfịa ndị na-aghọ eke ọgba ndị na-aghọ agụ oh. ndị na-aghọ okpu oh. agbụrụ ahụ ụmụsị nkọwara ihe eriri ebe a ofu ọdịka mgbe eh, eh, eh. ka hmm. ndị ahụ na-eri agụ oje ruo n'obi ebe ha na-anọ hapụ ruo ọ ghọrọ agụ pụọ ọ jee ebe onye ilu ya ma onye ubi onye ilu olu mebisi ihe ịkọ n'ubi oke jekọba onye ilu tagbuo nwa ya eo achị na-agụ tagbuo mmadụ ya mụ na onye ilu gị ọla agụ bịa o n'oge gboo ha na-akpụ ya dị na-eri agụ ndị na-eri okpu ndị na-eri eke ọgba na-eri na nna m ya ejicha ọgwụ ya ndị ahụ na-eri agụ agụ anyị mere ha arụ ndị ahụ na-eri eke ọgba eke ọgba ya emeta ife otu a ka ọ dịkwa na ndị na ndị ji ọgwụ efi ọ efia akana efi ocho efia fosa nakwana anya o efi a na-akpọkọ ya na-akpọkọ kere eke ma na ọma efi ma ọ bụ na oji ele eju wee nke nke ọ na ọ ga-egbu ahụ oke nke ọ nwere efi nne di ya gburu efi dị iche iche efi wee dọbie enwere ole eli ọbụla ka enwe efi ya ozugbo ọ bụ na okere eke azụ efi efi igbo a na-akpa efi na ndị ya bụ na ụzọ ihe na-abụ ka eji akpọkọrọ mmadụ ma a na-achụ efi ọ nwere onye na-emekarị onwe onye ga-abụ oge nye batara n'obodo ọha n'afịa onye ọsị ee emegide mgbada mgbada emegide n'obi na-azụ afịa n'obi n'ukwu ọjị na nwa ya nọ n'ebe niile jee na nwaanyị n'ebe na nwunye ya n'ịbata na abata kpaa asị ya ọsọ osi ọrụkwu wee bata ọsọ osi ogiri wee bata batete ọsọ osi idan wee bata batete ọsọ osi ọrụ wee bata ọsọ osi si ha bata ya batara batete gba akwụkwụ ha ndị mara asị nọ nke ọnya ọ bụrụ na ọ ajọ mmadụ bidokwa n'isi ọ na ọ mmadụ ezigbo mmadụ nwere aka iche enyere aka ya chiri igwe mana nwere nwatakịrị irute nso mgbe afọ ya ọ na-emekarị irute bi ya ha na-eji ama atụ efu na jụazie ese ifu ya mere asịkwa m onye ọna ji nwoke a gege na mmekọzi ife si asịkwa m onye a na-achụ efi na-akpụkọ asa akpọ mmadụ na nkịtị na abụ onye na-aza ọchịrị ọzọ nwere onye ọya azụ onye ya bụ na-aza ọbata obi ọbata okwuru ka ebido ebido mana ya afịa ọbata obi mfe onye na-aza ọnwa ọkụ a na-enwu na bido enwuba ọzọ kere ma ọkụ nwe onwe na na be nke ya mana ọ bụrụ n'oge ifa na onye a na-akpa na-aza afọ ụfọdụ iru obi ife oji azara afa ahụ na nwunye mmadụ na-emekarị e, ọ ga-apụta ife nọ na-eme ife n'ezie ife onye a na-akpọ na-achụ ife na-akpọkụ o ji ogwe efi mana ochelidi efi achọrọ m ime ihe bụ nsibidi ma nsibidi ọha alụ ka ihe ọma and ihe mere na ọ gụrụ n'oge kịta ọ dị mma nsibidu nsibidu bụ bụ edemede nsibidu bụ ya na-akpọ ancient writing ndị gboo gboo ndị mba na-eche na ndị gboo amaghị akwụkwọ mana ịbanye na histri si histri wee banye archaeology ifu na ndị gboo gboo gboo gboo dere ife oh, ndị dere ilonikom ndị cross river oh, n'ebe afọ ebe amego excavation kpọrọ oh, omimi mmiri emi n'ime kevu dị anya afọrọ ya na-akpọ nsibidi nsibidi bụ ntu ndị gboo si ede ife ọ na-adaba n'obi eze ndị eze ndị ọzọ na-ebu ife ha n'isi Mm. azụcha ndị mmadụ ha na-ebukwa efe afa ndị eze n'isi ebe ha kọrọ ha akụkọ otu ụmụ ojii si bido kọgide ihe kọọ ya efelu mgbarụ mechara ọnụ mana o bụ n'isi mana o nwere ndị akụkụ ana Igbo na-akụ ndịda anyanwụ ebe a mm. anyanwụ na-ede ife ede mana ife afa dị ka akpọ nsi bibi amaghị aza akọwa nwe ya akọwa mana fada onye dịkwa na ihe leta ilu n'oge gboo otu esi eji ụgwọ bụ onye jide ụgwọ jee nsi bido ile anya ọ dị ka ihe sekasị sekasị mana ndị be ya ọmụgoro ife onye n'obodo ha tọzi ihe mee nsi bụ na ọgbasa ha agbasa ọ bụ na igwe ndị umeojii nwee mazọ ndị umeojii ga-ama maka ya ihe oyibo ji ewulu ewu bụ na ọgbasa ọkụ ụwa niile nsibidi bụ edemede ọsịsịenye onwe English Latin eh. French nwee German nwee Italian nsibidi kama nsibidi bụ asụsụ ancient iwe ise. okenye biko ọ nwere ajụjụ nchọrọ chọrọ eji ọnwụ ibe na-agbaghịrị m anya o nwere obodo nje oyimụ nwaanyị ọbụna ọ mụọ nwa nne ya anwụrụ ọ mụọ nwa nwa ya anwụrụ so emegide fa wee mụsịa nke ịtọ nwa a nwụrụ wee jesuo ya ọkụ susie ya ọkụ mụsịa nke ịnọ mụchikwa nwa ya ọkụ arụ nwa arụ ya niile wee ọkụ ọkụ wee na-ajụ ọ na-egosi na amụọ mmadụ nwere ike amụọ ya ya n'ụdị ya a na-akọwata na nwa ha esu ọkụ na ọnya azụ na ọ nke ahụ maka ọkụ ya nwa a mụrụ ọfụ arịa ụlọ ọkụ ọkọkọ na ọtara azụ ọkụ ọkụ. ọ bụrụ na onye akụkọ akụkọ anwere ike ịkọ akọ mgbe mgbe m na-efunye anwụnwe fọrọ ka afịa arụ ese na nwa na-arịa bụ ọkụ maka na nke bụ na nwa a mụrụ ọfụ arịa na-achagoro ọkụ ọkụ hmm. ọ bụ otu ozi arịa na-agbajizi na-agbajizi na-alọzi n'otu ntebe na mgbe ha mụrụ ọfụ ọfụ ihe eji na-ewe ya na-achọ ọkụ ọkụ bụ na ihe ọ na-agarụje ihe a bụ n'ụwa ọ mgbe anyị soro fụ ya bụ ya rịọ malụzie na isi nwa ọkụ na wee mụkwụ ya ọzọ nke bụgodo bụ na isi mmadụ ọkụ ahụhụ obodo omenala Igbo onye ga esu ha ọkụ ga-abụta ndị ije dibịa abụọ mmasị nke dibịa ha ekwe maka ya daalụ ezigbo mmadụ ka ala uh, eleba ebe ya afịara isele ọzọ njikọ n'ọba nwaanyị azọwa oku ike ogbubiri ihe na-achọ ịgba n'ọzọ nke otu ochukwu dị abụghị n'ubi ha ife uh, ebe ọ nọ bụ mkpirisi okwu na nwa ihe oloro eh, mana ihe emekọ bụli na ji gwụ n'ọba ma ọ jikọ n'ọba nwaanyị azaba okwuike ike ofu oge mana eh, bụ na oge hụ ntị hmm. jikọ n'ọba ihe ọgwụ nwoke n'aka nwunye ya kparịbịa eh, ọzọ ah, eh, nke ọdọ ngwezi ihe na-emenwu njikọ hmm. n'ọba nwaanyị ịkpọrọ ha aka ihe ọ oh, na m o nwoke ike ọkana ji agwụgo n'ọba iji ụgwọ n'ọba n'oge gboo na-egosi ihe ịkọ nwoke n'aka n'oge kịta nwoke ji n'oji ọzọ hmm. onye nwezi ugwu na nsọpụrụ mgbe nna m si mmadụ kawa ọka ka anyị ji na onye lụrụ m mbe sịrị na mgbe anyị ji na nna ya ezi ọka mgbe eh. o ji weta wee bido ọdụ taba ọinu eh. eh, ahụ ka ọ ga-atụ ha daalụ nna Christopher daalụ ka egbuchala egbuchala ọ ga-agbagota ọzọ ịnụ afọ o nwere otu mmadụ ga-esi wee mee ife ị na-ayọ mmadụ ihe ma ọ bịa ka o mere gị ihe hmm. otu o anọgharị hmm. ma otu osi si mgbe ị na-agụ ya ihe hmm. ga-agwa na gwa ihe n'isi ngwele si na na-eji otu otu otu ụmụaka si enye ya anya mm. malụ nke ya atụ okwute nwere ọbụrụ na okenye weta ọka mm. ọchị inye nwa ya ọgbaji ya ọdụ ọka o bido n'isi taba mm. ọta ruzie n'ọdụ onye zie nwa ya ụtatọ mana o wetara na bido n'ọdụdụ ụmụaka hapụ onwe ife eji anya achụ ndị Igbo si na-eji anya achụ okenye hmm. na-eji ịtaji achụ ụmụazị o nwezara eh, ime eh, ọ baghị onye ibido ikwu ya ekwu ime ha na onye mụ na onye amagolo na-eche ọzi nna be gị nwe ahụ ikwukwa ama na ọ baghị ibe ya ọghị ihe n'ikwugoro ihe nye mmadụ ife eh, o mezie ya ijezi bụrụ ị na ọ ga n'iyi onye weta ọka bi n'ọdụ tọba iyi ọka 冇冇用攞俾你，我做嘢㗎。不過我反而咪知阿叔咪誒一個咧誒誒專家。